hello guys you're all welcome to today's section and we are going to learn the names of animals in Isoko language today we will learn the names of about 45 animals and we also have a student in the section today so watch out and learn thank you guys let's start Ekbe, ekbe. okay, okay. okeke okporokpo, okporokpo, okporokpo, ọ̀gịra hayo ọ̀jịra ọ̀gịra hayo ojira Ebo hayo arakọ. àrákọ hayo ẹbọ ologbo háyó obusu ológbò ọrọ òbúsu ọrọmọ ọrọmọ Oberige hayo Okosi Okosi hayo Oberige Edere hayo Ede Edere hayo Ede Eva Eva Eva Owozo Owozo Owozo Ọrọkpa hayo ohoho Ọrọkpa hayo ohoho Egwegwe Egwegwe Egwegwe Ọyọhọ ọkụkụ oho hayo arife oyoho okuku oho hayo arife ewe ewe ewe igbo igbo igbo ogode ogode Ogode Imelu Imelu Imelu Oholi Oholi hayo ogodewo Oholi hayo Esi Esi Esi

Eníame ewe hayo eweri ewe hayo eweri okpe okpe okpe okpe ọsịa ọsịa hayo ọsha hayo ọsha ọsha ọsha anyịnya anyịnya anyịnya anyịnya ekamele ekamele ekamele ekamele ekamele eketekete eketekete eketekete èmi, èmi, èmi. Ògbé, ògbé, ògbé. Udi, udi, udi. voilà. evue ẹrọ eruke hayo afiọtọ oro hayo ọdụkpa oronwa hayo ọlụnwa òdógbè òdógbè ọ̀wa ònwe òrírí awawa awa, adaka, Àrégbé Ayo Oregbe